Ọfọ Abịama! Chukwu okike anyị bụ ụmụ gị abaa ọjị ndị nna nna anyị ha bịa taa ọjị ala Igbo niile bịa taa ọjị anyanwụ ụtụtụ bịa taa ọjị onye wetara ọjị wetara ndụ anyị ga-ata ya ka anyị tata ndụ ogologo ndụ na ahụ isi ike ndụ nwoke ndụ nwanyị nnukwu ọmụmụ na akụ na ụba anyị chọrọ udo na ọṅụ chụpụrụ anyị ajọ mmadụ chụpụrụ anyị ajọ mmụọ gbochiere anyị ihe mberede niile nkụkụ ekokwala anyị ọghọm aghọkwala anyị nke ọbụla onye na-eme ka ọ bara ya nke onye metara ya jiri isi ya bụrụ ndụ mmiri ndụ azụ egbe bere ugo nke siri ibe ya ebela nkwụkwajie ya ise